Igbo Idioms: Lee ụfọdụ okwu Igbo ji eri okwu n'ihe ihe ha pụtara e melitere ikpeazụ na abalị iri nke ọnwa Julaị, afọ puku abụọ abụọ iri na abụọ.